that you know where it is coming ee eh, eh, abịarala m na shọpụ ga mama ebe asị gawara ee eh, akụ m na fon na mgbe eburu ihe ndị a nụ na-emecha ee okenye enyere ha instrọkshọn na mbịara m buru wee dị aka m ebulikwa ihe o mba degbonna maajụ ọkwụla gị ọ gị ọ gị rụrụ ọrụ a ọ gị haziri ihe a oke keti ga-akwa n'ọha aka ọrụ gị a oke na m ga-ala ya ee ịma na ya post eji elinu ma Grand grandfather na akwa m gwara gị na ya nna nna m nwụrụ ya ka a achọghị ili ee elekwa otu ị ga-esi were nwoke nwoke nwoke achọghị iselebreti ndụ ya biri biri years dere anyị water shock elekwa ihe water shock na ndụ nwoke a nọwụ modern tin na nọ ya na na-ewu ewu na ezinụlọ unu biko ee ya nwoke ya dere gị n'akwụkwọ nke ahụ ọnwụ celebration of life onye ruru 110 years nna na gị eruri ya ee iwe onye ara iji were wata shọkụ biere m ya enwere ekọpụlụ chọgị me wedin shi nga apụ ugbu a na ha na-aba ne wura eh, eh, eh, marriage card ha marriage and marriage ha next two weeks I ekwesịrị distribute your card give dey vote for them pdp and apc e thing ga see were elotin ga-esi were ọtakadị mmachi sef elotin ga-esi were wedding card mmadụ dere ha vote for me pdp na apc e I I he arịmawo ihe imegezi enwere ihe ṅụrụ ịṅụrụ gbagha kisere ese edegbonna iprintela <coughs> wee printela na m buru iwe otu m buru ota otu so m bụrụ elu posta my grandfather get paste everywhere m gwarakwa ma agwa my people gịnị na my friend printịrị ya ma agwa na anụ ụmụ ya nọ ọ nwere pilot nwee dọkịta nwee injinia nwee lọya ụmụ ụmụ ya juru everywhere n'ọwọta shọk ka anyị megị gịnị shọk na na anyị enwere e ya shọk ga gị nna biko nna nna military time ọ e a na-edeta before eje my grandfather sef edo egi nwa de na-edezere gị wata shọk ọ gụma ka ihe shọk mega na ndụ ya ihe ekwe somebody na magakwara to you n'ịma ihe ime gị n'ọhịa enye gị ihe na gị ide gị gị sụgharịa ya isi enye e gị esi ide gị gị sụgharịa ya isi eh, na mma na ọrụ adịghị izi elekwa ọrụ dị izu n'ụwa ọrụ niile nwere ke dị izu nna nwana onye na-arụ ka ọ nọrọ ya etighị uche ya obi ya na ihe ọ na-arụ ka anyị niile gakwa n'otu otu kwesịrị isi gaa ee biko nna biko nna biko bịa kinye achịm ego ka m gaa ebe ọzọ bikos mmapụ gị ka e ya na o nwere ike na gị eta ya na ya rụzie sul ka ị ga-ede ee elekwana ihe nna m mgbe aghọta ihe ihe na-eme ihe a gwa ihe na-aṅụ ihe a biko gwa m ihe na-aṅụ ihe a ka anyị mara ta ga-esi nyere gị aka because iberibe gị akarịala ịnụ bịa ihe m ego bifo m agara gị ije nga because ndị gị m uduru nzuzo a ihe shọkụ kwa gị dị a ọgụ ga-aga go too anụmanụ